ụtụtụ ọma nọ ndị Igbo ụtụtụ ọma nọ ndị nke m ama m na unu bọlụchi tata nke ọma tata bụ ụbọchị afọ afọ ọma nọ ndị nke m afọ tata maala anyị mma afọ tata wetala anyị ogologo ndụ narị isi ike afọ tata dịlị nwoke mma dịlị nwaanyị mma afọ tata fọpụ ihe ụchụ na ndụ anyị dị iche iche afọ taa weta ọganiru fọta ogologo ndụ na ife akụ akụ na ihe nwe nwe ya bịa ma alụ gị mma tata gị bụ nwa ọdịnala ya bịa gaziere gị n'ụbọchị tata gị bụ onye gboo igbo cheta na onye ka na-anụ onu ya bụ eze nwanyị ọma mmiri ochendo ebe isi anụ m bụ ọkịja ihe ala lokal gọọmenti dị na anambra steeti ọ ka bụkwa naanị otu akara ekwentị ka m nwere na whatsapp only one whatsapp nọmba 08186113606 ya bịa ma alụ gị mma n'ụbọchị tata ọmaka bịa gị ise o obere okwu m ji wee bịa m chọrọ ka anyị lụtụ aka nwa nkenke oge n'ụbọchị tata bụ ahịa afọ achọrọ m ikwu okwu n'isi okwu na-asị ịgba nkwụ n'ala igbo ịgba nkwụ nwaanyị dịka omenala ndị igbo si wee dị ịgba nkwụ nwaanyị dịka emume ndị igbo siri wee dị n'ala igbo anyị nwere nkwenye na ịgba nkwụ nwaanyị bụ nnukwute emume ọ emume pụrụ iche emume a m na-agwa gị bụ ịgba nkwụ nwaanyị bụ emume jikọrọ mmụọ na mmadụ kedu ihe bụ na o jikọrọ mmụọ na mmadụ njikọta emume a jikọrọ n'ebe mmụọ na mmadụ nọ na gịnị na mmadụ na-abịanya bụ emume mmụọ na-abịakwazi ya ọ bụ emume dị omimi rie nne ọ bụ emume pụrụ iche ọ emume nwere ihe ịrịba ama ọ emume a na-eme iji wee kewapụta ezinụlọ ọzọ n'ala Igbo ịgba nkwụ nwaanyị ọ bụ emume a na-abịa eme ọ bụrụ na iji wee tọọ ntọala iji wee kewapụta ezinụlọ ọzọ ga-eguzoro wee na-aga ya bụ na ya bụ ịgba nkwụ bụ ife dị omimi ọ ife ịrịba ama ọ ihe nwelu n'ala na ihe nwelu mgbọrọgwụ siri ike n'ala igbo ọtụtụ emume dị a na-eme na ya bụ ịgba nkwụ nwaanyị abịa na ya bụ emume achọrọ m ịrụtụ aka na ụzọ emume ịtọ kacha wee dị mkpa na agbamnkwụ nwaanyị na omenala igbo ọ ụzọ ihe ịtọ kacha wee dị mkpa nwere ihe rịba ama miri emi na ọdịnala na omenala igbo nke mbụ enwere ihe a na-akpọ ma a na-agba nkwụ nwaanyị enwere ihe a na-akpọ ịgwọ apịtị ịgwọ ọpịtị nwere ndị na-akpụ ya ịgwọ apịtị nwere ndị na-akpụ ya ịgwọ ọpịtị n'ala igbo nke bụ ọbụlụ ibunye mmanya nwaanyị buru mmanya bunye die n'ala igbo nke ịtọ bụ ya bụ emume kachasị mkpa nwere ife ịrụba ama n'ala igbo bụ gịnị ya bụ ewu na ọkụkọ nne na nna mụrụ nke nwaanyị na-akpụnye nwafa nwaanyị ma ọ bụrụ na ọ na-eje na be di ma ọ bụrụ na ọ na-eje ije di ya ọ chọrọ ije aga m alụtụ ya bụ nkọwa aka na atụfugo oge gị ọbụla nke izizi bụ ịgwa apịtị ụfọdụ ndị obodo ka na-eme ya kịta mana ụfọdụ ndị negharaziri ya anya ada emekabazi ya mana ọ bụ emume miri emi ka ọ bụ kelu ka esi agwa apịtị a di na nwunye na-abanye n'ọkwa ezinụlọ ọfụrụ di na nwunye na-abanye alụmdi na nwunye ha ga-apụta gbaa egwu witi ikwu na ibe fa ha ga-apụta n'ọgbọ gwaa egwu wit ndị enyi fa mgbe a na-agba egwu a ya bụ di na nwunye agaghị eyi ihe ụkwụ ọbụla ya bụ di na nwunye agaghị agba akpụkpọ ụkwụ ọbụla fa ga-agba ụkwụ nkịtị nwee ike na-emetụ ụkwụ na ala aja nwere ike na-emetụ ụkwụ na ala na-akọnekti to the energy to the positive energy ana na-eweta dịka a na-eme ya bụ mmemme di na nwunye gba ụkwụ nkịtị wee na-agba egwu wit ikwu na igwu ndị na-enwere fe ọṅụ na mmemme fa na-eme ihe a na-akọnekti mgbe ahụ bụ ọmụmụ from the earth site na ana ana bụ nwanyị godes mgbe ha na-agba egwu a na azụ ya bụ ụkwụ na di na ụkwụ na ife na-eme bụ fa na attract positive energy from that earth goddess ha na attract fertility ha na attract open door and success in their marriage mmemme ọzọ dịkwa mkpa na emume ya bụ di na nwunye bụ ya bụ ewu a na-akpụnye nwanyị ya bụ ewu na ọkụkọ a na-enye na-aba na ezinụlọ be di mmemme a bụ ihe ekwesịghị ileghara anya nke a bụ ihe ekwesịghị isi na onwere na ilefere ya anya ya bụ ewu a na-enye nwaanyị ma o jebe ije di gịnị ka ọ na-egosi ihe ewu ahụ na-agwa gị dịka a na-akpụnye gị ya dịka nwata nwaanyị bụ ịkpụrụ ewu a na-ana ka o chetalụ gị na dịka ị na-aba na be nwoke na ị nweziri onye ị na-enye nri otu ọ na-abịa ịkpụsị ewu onye debere ewu n'ụlọ ada eje ife n'ọta aka maka na ị ga-agbọla ewu nri ụtụtụ gbọọ nri ya ife gbọọ nke abalị ife ewu ahụ na-egosi bụ ka ọ na-elotalụ gị na ọkwa ị na-abanye enyi ya na-enweziri onye ọ bụ oke na ọlụ gị ịfụ na olili nri ịfụ na oli juru afọ ụtụtụ ehihie abalị ọkụkọ ahụ dị na ya nyere gị bụrụ gịnị n'ife niile ị na-eje dịka ị na-agbanụ dịka ị na-agba mbọ gị dịka nwaanyị iji wee kwado onye bụ ezinụlọ gị dịka ị na-eme ife ndị kwesịrị m iji kwado ezinụlọ gị chetakwa na ị kwesịghị ịnọ n'ilo chie jikpuo gị anyị bụ ndị Igbo maara mgbe ọkụkọ ji anụ ụla mgbe ọkụkọ ji anaba ụla ife ọkụkọ afọ na-agwa gị bụ chetakwa na na gị bụ nwaanyị nọ na di gị bụ nwaanyị a na anọ anụ nwere mgbe ekwesịghị ka ị nọdụ n'ilo o nwere mgbe bụ na chi ekwesịghị iji kpo gị n'ilo na ị kwesịrị ịlọta na enwere onye idebekwa n'ụlọ o nwekwere onye ị na-enye nri o nwere onye bụ kwesịrị ka ịpụta ka ịfụ na olijuru afọ ka ịfụ na ọ na arụ dị ya mma ka inye ya nri ụtụtụ ehihie abalị ya bụ ewu na ọkụkọ anwa a na-enye nwaanyị nọ na di nwaanyị na-eje di ekwesịghị idebe ya n'ụsọ n'ọdịnala Igbo ya bụ ewu bụ cheta na onwere nwere onye ọ bụ oke na ọlụ gị all your responsibility ị na-esite n'idi gị riri ọkụkọ anwa bụrụ gị na your responsibility ife ikwesị ime na ikwesịrị nwaanyị nọ na di ka ị n'ilo ka chi jikpuo gị ka ị bụrụ onye ji ije abalị wee malụ abịa na nke ịtọ m chọrọ ịlụtụrụ gị aka bụ ya bụ mmanya a na-ebunye nwaanyị ka o jee nye di ka o jee gosi onye na-anụ ya ife eji mmanya anya bụ mmanya na-ebunye bụ ihe a na-akpọ nkwu enu ọ bụ ọdịnala igbo enwere ihe mere ndị igbo ji eyuzu nkwu enu for that particular ritual bụ na onweghị mmanya ọzọ enwere ike iji mee ya abịa na n'ala na omenala ndị igbo ọ nkwụ elu ka eji e, e, aka na-ebunye nwaanyị na-eje di oje bunye di ya kedu ihe mere eji were nkwụ elu na-eme ya ihe ọbụla ndị gboo debelụ ndị gboo kalụ ya ha ma ihe ha kafe ụzọ mmanya afọ eji eme datụ nkwụ elu nwa elu ife na-egosi n'ime mmụọ na ọdịnala na omenala igbo onye ọbụla bụ onye igbo maara ife bụ nkwụ dịka ebunye nwaanyị mmanya wee bụrụ na-ejebe di ya nọ ihe ọ bụ na mmanya were na-ebunye di ebo na anyị ga-anọ ogologo ndụ narị isi ike ịmalụ osisi a na-akpọ nkwụ ịma na weda dị emetụ ya mana ụgụrụ mana udu mmiri nkwụ dị ka ọ dị na arụ dị ya mma ma ị nwetara nkwụ mefụrụ nkwụ na ụgụrụ mefụrụ nkwụ na udu mmiri ọda apịanwụ nkwụ ga-anọ na-eme ọfụma mmanya akwụkwọ ọnwa o bu were ka ya bunye onye ọ bụ ya na ya ka o bunye onye bụ di ya ife mmanya afọ na-agwa gị ihe omimi dị na ya ụfọdụ na-enye ya anya na mmanya ebu jos na-ebunye e nwere ihe omimi so nkwụ enu anwa ihe ọ na-agwa gị mgbe anwa bụ gịnị anyị ga-ebi n'ogologo ndụ na-arụ isi ike anyị ga-agba ka nkwụ anyị ama mgba ka ngwọ mụ na di m ahụ m na-eji bunye nkwụ a anyị ga-ebi ogologo ndụ mana ife isi ike o mana mana ife mana uju ma ụgụrụ ma ọkọchị anyị ga-anọ n'ọsi ike dịka di na nwunye anyị agaghị arapụ onwe anyị aka kedu ife ọzọ nkwụ ahụ ebu na dat iko na-agwa gị ihe ọzọ nkwụ ahụ ebu na iko na-agwa gị dịka omenala igbo si wee dị ma ị bụrụ onye nwere anya ime mmụọ n'ọdịnala igbo ife nkwụ ahụ na-agwa gị bụ na m ga-abalụ gị ulu nwaanyị buru nkwụ na-ebujelu di ife ọ na-agwa di ebu aga m abalụ gị ulu nnụtụ ị nụtara m aga abụrụ gị ife ifele nnụtụ ị nụtara m aga abụ ihe arịrị nyere gị maka na n'omenala igbo arụ nkwụ niile bụ ego ihe niile gbasatara nkwụ onwero nke na-ana n'ihi ife niile dị n'ebe nkwụ nọ osisi a na-akpọ nkwụ ihe niile dị ya na-arụ na-aba ulu na ọdịnala na omenala igbo a ji alụpụta ihe dị iche iche dịka nwaanyị bụ nkwụ a were na-eje n'iru die kedu ife ọ na-agwa die ife nwaanyị a na-agwa die bụ aga m abalụ gị ulu aga m abụ ihe arịrị aga m abụ ihe ntakwu aga m abụ ihe ihere nyere gị dịka nwaanyị bụ nkwụ a na-eje n'ihu dị ihe ọ na-agwa bụ anyị ga-anọta aka na mareji a anyị ga-aka nka anyị agaghị eme ebie tata divọsụ echi anyị agaghị eme anụkata asị na ada anụzi anyị agbasana na ada anụzi anyị ga-ebite aka na mareji anyị ihe ọzọ nkwụ ahụ nwaanyị bụ na-egosi bụ adịmọcha nkwụ ahụ a na-enye nwoke na a na-eme ife dị na nwaanyị a na-agba nkwụ dị na nwaanyị a na-eje ije dị n'ije ihe dị n'ebe nwaanyị nọ nkwụ ọnwa nwaanyị na-ebulu jebunye di ya bụ adịmọcha na gị na di gị ga-ebi n'udo n'ogologo ndụ narị isi ike unu ga-ebite ebi aka ya bụ significant of nkwụ nkwụ na-atụ nge nke nkwụ na-anọte aka nkwụ bụrụ ife ị ga-afụta ọnwụọ anyị ga-ebi mụ na di ma ịma nwụnarị m mụ nwa ama m nwụnarị gị anyị ga-ebite aka n'ogologo ndụ narị isi ike aga m abalụ gị ulu aga m enwetalụ gị ife ọma aga m emepelu gị ụzọ aga m ebute ihe akụ akụ ihe enwe wee bata n'ezinụlọ a ebulu ya bụ nkwụ obunye die nkwụ dị nnukwu mkpa nkwụ ahụ a na-ebunye anyị na-eleghara anya na-eweta ife ọgbara ọfụ ụfọdụ ụba bịazie welu waịn wee mee ya waịn a m na-agwa gị eje waịn a na-achọzi ka ọgbara ọfụ ka ndị omenelu bịa tinye n'ọdịnala igbo onwere that principle onwere that ingredient onwere that ihe omimi nkwụ enu ahụ ndị gboo debelu nwere waịn ahụ bụ na kọmpani ka a ya and ofe anwa nna gị na-agọnye n'ime nkwụ anwa tupu nwaanyị buru nkwụ jebe nna ya ga-agọba ọfọ gọchaa ọfọ n'ime ya bụ nkwụ nna ya ga-aga ọfọ gọchaa wee bunye nwa okenye ga-aga ọfọ ọbụna okenye ga-atụ ya bụ mmanya okenye ga-aga ọfọ gọchaa wee bunye ya bụ nwata nwaanyị ka o jee bunye di ya ọ bụrụ na di ya nara ya mmanya nwụa ife ogosi bụ yes ihe niile ahụ ọfọ niile ahụ a gọrọ anabatalụ m ya andị ọ ga-emezu n'ezinụlọ m na gaa mana ọ bụrụ na gị bụ nwoke na-ebunyere gị mmanya ebulu mmanya gafuo ihe ịhapụrụ ihe afụrụ ihe abụ ọdịnala ndị gboo ihe ị na-agwa a na bụ na ma ogologo ndụ a nwunye gị buru wee bịa ma ihe akwakwu na ihe enwe ahụ ma ọfụ anwa ndị mbụ tikpolu n'elu ya bụ nkwụ na ịnabatara ya na ịchọrọ ya na ọ gbasara gị n'ime ya na ọsọrọ gị nsọ ọ ihe o gosiri ma ọ bụ na iwere nkwụ dị ntu a tụfuo ghafuo n'ala ebe a na-afụ na nwoke ṅụrụ mmanya ogbuo onye bụ na ọ ihe a na-elele ihe a na-afụ na tv o nwebere onye ṅụrụ mmanya ebunye ebu eji wee bịa o ji bịa n'ụlọ nwaanyị asị na ọ ṅụchara ya dị ebe anwa ya bụ nkwụ nwaanyị na-ebunye di ya dị ezigbote mkpa o nwere ihe ọnya nwa meni many marriage a na-ebreki tata ebe nwaanyị bụ nkwụ na unu ga-ebi n'udo unu ga-ebite aka wee butelu gị bụ nwoke e, analụ ya bụ nkwụ wụfuo onye n'ala ife ị na-ekwu bụ na ị di ya na mara eji a echiri niile ka ọ gbasaa na ịchọrọ dị ihe a ụfọdụ niile ahụ agọrọ that significant spiritual significance of that nkwụ enu na ịnabatara ya ọdịnala dịbalụ gboo gboo gboo ekwena mmadụ ghọrọ ya gị maọbụ na di gị ṅụọ mmanya ahụ gbuo di gị ya bụ nwatakịrị nwoke bi ntelu ịnụ nwaanyị na ezinụlọ kedu ka ọ ga-esi dị gị ka ndị ọgọ ọ ga-egbu gị kedu ka ọ ga-esi dị gị ka ndị bịara ịnụrụ nwafa a ga-atọ ọnụzi bịa gbuo gị ọ bụrụ na ya bụ ụjọ na-atụ gị ụfọdụ nwere ike ịsị na ha daa laiki ịṅụ nkwụ enu na ọ da-adịfa mma na-arụ gwa ndị ọgọ gị ka ha gbanye ya nwa obele ọ bụrụ na ụjọ na-atụ gị na ịbụzi na ụjọ ahụ karịrị gị ahụ na a ga-enyegbu gị sifa gbanyere gị nkwụ ahụ na mpi atụ mpiatụ na-emelụ ọgwụ ọgwụ ọbụla ihe ọbụla batara na mpiatu ọ na-adị n'olifid ọgwụ ọbụla bụ ọgwụ rụrụ arụba na mpiatụ ọ na-eme mmebi gwa ndị ọgọ gị sịfa ịchọ were aka gị gote ya bụ mpiatụ nye nwunye gị ka o wejelu nne na nna ya fa gbanyelu gị mmanya ga-anwa na mpiatụ ma gị fụ na imezuru ọdịnala ahụ ma gị fụ na ngozi anwa so alụmdi na nwunye ịkwado ezinụlọ ọfụrụ batara n'obi gị si ya gbanyere gị mmanya ahụ na mpi atụ ọ bụrụ na ị na ịbụrụ onye ịda amasị gị ọ bụrụ nke ahụ ị ga-anụ mbọsị ahụ ị na-eji ihikwebe ezinụlọ ọfụrụ ga-egbu gị si ha gbanyere gị obere na ịbụrụ onye mmanya ọ bụ na ọ ga na ịda alaiki ya ha gbanyere gị achọta obere achọta obere mpi atụ ihe ọbụla ha nwere sizes achọta obere iko wee gbanyelu gị ya i wee nabata ya bụ ngozi dị n'ezinụlọ gị o wee pụtalụ gị ife zuolu gị oke emerọ ntụ a ị ga-afụ ngasasị a na agasasị marriage gakata n'iru bido gaba azụ onye asị nọ mgbe di eji bịa nụọ ya ka ife ji gasa na ndụ ụmụnna obodo ebe ị ebe ị nwere ịfụnanya famili nwere ịfụnanya ịma nje ebe ahụ ịnụ nwaanyị kama ọ ga-abịa ije ebe ahụ ịnụ nwaanyị ebunye gị mmanya buru ya fuo ihe o gosi bụ na ị trọstụrụ fa ihe o gosi bụ na ị na-eze ndụ ebe a ihe o gosi bụ na na ndụ gị na ọ steeki kama ị ga-agafunye bụ mmanya ijebe na ezinụlọ ebe obi ruru gana ijebe obodo obi ruru gana jebe na obodo ya inwelu nnabata ikwenyere na fa chọrọ igbu gị na ha ama mgbu gị bikos n'obodo ebe ahụ ije nụrụ nwaanyị ọ bụ ndị ọgọ gị mmadụ onwere onye ga-alaiki nwa ya nụsịa di ka nwụọ ịtapịa ya na ojuro gị fifụta n'ebe fa na ejuru oge anya ejuru oge afọ na ifefụta n'ebe fa nọ na ọsụrụ fa rapụ anụ na nwaanyị ebe ahụ jebe ebe ga-abụ ilu umezuo gị ala ka ngozi ala wee bata n'ezinụlọ gị ka ezinụlọ ahụ hidosie ike nkwenu ahụ bara ulu nnukwu bụ na ekwesịrị ka enefeli anya ọ bụ ọdịnala ndị gboo hibelu bụ na ekwesịrị ka a sị na edebele ya n'ụsọ bụ na ekwesịrọ na nwunye gị bụrụ mmanya rute ịnalụ mmanya wụfuwe ihe ahụ ya bụ nkwụ enu na-egosi o ji wee na o mmanya ọzọ dị n'ọdịnala Igbo ekwesịrị iji mee ya bụ alụmdi na nwunye na-abụrụ nkwụ enu maka nkwụ elu kọntenuru arụ ya niile bụ ego dịka nwaanyị na-ebunye gị ife ọ na-agwa gị bụ aga m akpata ego aga m ewetara gị akụnụba ụba anyị ga-enwe ọmụmụ anyị ga-enwe arụ isi ike mara eje anyị ga-anọte aka na ya ma n'ihe isi ike mana kama ịma na-eme tradinya kama ịma na-eme ịgba nkwụ rapụ nke rapụ nke nke wedin na wedin bụ ihe ndị oyibo wedin bụ ihe ndị ọcha ndị ọcha adabịa eme agbamnkwụ anyị na-eme ha nwa na-eme nke fa dịka ọdịnala fasi wee dị anyị nwa abịazie gbakọta nke anyị azụrapụ nke anyị nke anyị abụrụ anyị ife nke anyị anyị akpọghị ihe ị ga-afụ mmadụ ọgbọbịaghị nkwụ ọ na-agbaje ka eje mee wedin ị ga-afụ mmadụ ọsị ka anyị mekọnata nke ịgba nkwụ obere ihe ka anyị mezie wedin ka wedin ụda ụda ọ agbamnkwụ gị kwesịrị ịda ụda nke afọ mmụọ niile nọ n'ezi nna gị nke afọ mmụọ niile nwoke bịa ji ịnụ nwaanyị mmụọ be nna gị so gị bịa kafa nụta nwaanyị mmụọ ikwu nne gị so gị bịa kafa nụta nwaanyị gị bụ nwaanyị a na-anụ anụ ana nna gị mmụọ dị be nna gị onye ọbụla kụnyiri pụta njiri gwa gị na nnukwu mmemme jikọtara mmụọ na mmadụ onye ọbụla bịara ka ya fụ n'anya onye ọbụla bịara ka ya nụ mmụọ ezumezu mmụọ gị niile akwari ọmụmụ ọdọ ọmụmụ ndị ichie ụmụ ọkpụ onye ọbụla kelụ na-abịa nke afọ ka ị ga-eme ka ọ daa ụda iburu ya bụ nkwụ bujelu di gị o wetalụ gị ife akwakụ na ife enwenwe o wetalụ gị ogologo ndụ narị isi ka o tife olu dị gị ụzọ ya bụ mmanya a na-atụsa na ana bụ ana na nwa dị ntu a na-apụ anabenna ya amalụ yes n'ihi na-eji ije a anabenna gị amalụ yes n'ihi na apụkwa apụ nekwa ife ị na-ayọ ha nekwa ihe ị na-ayọ ha ka ha meelu gị ha ga-eme ya ọ ya maka nsị ka m rụtụrụ gị aka tata bụ ụbọchị ahịa afọ cheta na onye ka na-anụkwu onye ya bụ eze nwaanyị ọma mmiri ochendo ọka ọka bụ na ọkija ka isi anụ ọnụ m ihe ala lokal gọọmenti anambra steeti ọka bụkwa naanị otu akara ekwentị ka m nwere bụ my whatsapp nọmba 081861 13606 ya ma alụ gị mma n'ụbọchị tata ngụ iji eko ya kọnarị na gị ọganiru ọganiru igbuo n'aka na ị ga-ebute ife dị mma igbuo n'aka ekpe ị ga-ebute ọgazi ya gazie elu gị n'ụbọchị tata gị bụ onye ọma na-ege m ntị gị bụ onye gbuo igbo biko lotakwa na ọ bụrụ na ị nweta vidiyo ma ishi ya ya ọmaka mebelụ gị ọgazi gazielu gị ya bịa dịrị gị mma anyị ga-afụkwa n'oge ọzọ ya gazielu gị ka ọ dị oge ọzọ ise